maka na ị na-abịa ka ị ime ife a iwee gụcha ibe nne m dere gị wee dere m reply wee kenee m na ibe niile m kwuru doro gị anya mana ọ bụrụ na ị wetara onwe gị bịa chụọ aja e wee rụọ ọrụ a wee ka a ga-erozi ya ọ bidoro so wee sị ya wee jisi ike ma ebe oji aka ya sị ka ya taa mfụ a na aga m esi kwadie ahụ na Chineke ga-eme na ọ ga-aga so onye bụ ise ndị ala ebe a o nwere ife ọzọ m na-agwa ndị be anyị bụ na na onye abụ bụ onye ekwu onye na na be m na second of mee onwere ibe ọzọ m ga-ekwuzi na ile njide ebe a taa n'iru ndị be anyị ndị a na ọcha gbara gburugburu ọ praịmarị ka a ga-eme na 23 of June ama m ama ka ị gara ka ịhụ ndị pati anyị hụrụ ndị a na ọcha ụmụnne m ekwusigo okwu akwụkwọ anyị na-arụ ofu ọ bụrụ na m nenere gị na ibe anyị na-abịa ime na ọ bụrụ ihe ga-awụ ọkụ mmere ka ndị ụmụnne m sọpọtara gị adị m convinced from my heart that you are the right person so ibe na ịhụrụ n'ebe a onye ọ nakpụrụ n'azụ Owurọ ya abaha from TC chairman to party chairman, all our stakeholders will give maximum support. So on 23rd, uh, Ikoyi kwuru na anyị nwere 48 delegates, ha gbakọrọ na ya. O wee sịba tụgharịa ọ bụrụ ya ka unu na-ebu ha Okay. Okay. na-ebu ha si tụgharịa gị. Okwu ụbọchị ọzọ eme niile. Ọ pụtara kwue na ịdị mma, ndị were ochie. a ekpoko m All ọrụ ka ọ dị antawa ụmụaka m anụwa na-eme ọfụma dị proud of all of them so now, edekwuru the na ka m batara on Thursday we see that Anocha is perfect not for the primary but for the main election so the main election can be negative. I anya atụghaghị si n'ebe aka ya esuola n'ọrụ jikọọ ya ọnụ wee kwado gị ọ ga-adị mma so na nke 23 of eh, June adịgo given na anyị ga-atụrụ gị bọsa wa akpọ ha na ndị a Amerịka m ga-ebu ụzọ as DOC member former national chairman abga ibe niile nwata akwụghị m n'azụ ma estate na ọla our delegates nwa buru ụzọ na-aga nrụanapụ afọ mpaghara ibe aga m atụ ebe ahụ torudo torudo apụta asụmanda mọta pụtara ya pụọ ọ na-eto aka ya adị ana m ekene ụnụ ụmụnne wee sị ọ ga-adị n'anya mmanụ onye dị onye nọ n'etiti anyị bịa bụ onye anyị ga-eso ehm, mgbe ị na-ekpe ekpele trofin isi na ọ ga-abụ gọvanọ na 6 of November ikwuo ya ụbọchị ọzọ awụdịsolu akpọkụọ ya egbuo gị maka akpọpụta bụ gọvanọ 6 of November idozugoro ya bụ gọvanọ elect ọha na emegbu agbakwe ya bụ gọvanọ tirile 16 th of March 2022 maka ọrụ ha na isi nọ 6 of November onye akwa ọgbara mmiri anyị so na ọ ga-abụ gọvanọ elect on 6 th of November ma akpọ results o cherekwazie ruo March 17 o wee gọvanọ so na ọ na-adị gị ọsịsọ na ọ bazi abalị mana nwantara ndị apụga obiọma na Soludo bụ ndị apụga so ile na yozi ndị pati anyị bụ ikwu na ozi si mgbogo wee bịa ọ dị egwu ọ dịghị egwu ezigbo ozi bịa agwala m ebe ahụ ị na-ekwu maka ya wee ma na ohu ọha dị ka a na-achụ evi ibe anyị na-achọ bụ ka a ghara ịkpa aghara ka onye a nwee ike banye dịrụọ ọrụ a Chineke sikọrọ na Anambra steeti ha niile na ndị del skrin na ndị gaanụ na ndị agaranụ ha niile ebenefitigo na pati a ya nke nwetaghị nchere ọzọ 2013 o nweta ekwu emechaa na na-ekiri ha gị n'ọnwa kwụsịrị gị akwụsịrọ m gị na ị na-ezu ori akwụsịrị gị maka zoning akwụsịrị maka nkata akpara so kịta emeziri zoning ọ bụrụ na be nna gị ka ọ bịara orugo oge nke gị onwe onye na-akwụchiri gị ụzọ kịta oge nke gị onye bịa iko ya banye na ọbanye o nwechara ndị m nyere aka ha rụcha ihe dị iche iche amụndem ịnụrụba jee jee lecha ihe ya niile anaghị akọrọ ya mmadụ nọọsụ nke akapa chọziri ya mana orube olubere ọzọ okwu ndị dere na fesbuk wee kwuo na na mụnwa mbọsị meghe ndọs nwatakịrị na-enye nri wee dee wee si naijiria na gbara onwe egbe n'ọkpa na nna aga retirement today otu ekwuru nwatakịrị a ekwu okwu karịa m okwu nke m mere ee state assistant gọvanọ Chọka ejoro ụkọrọ eme steeti asentị gọvanọ ọ na arụ ọrụ mmege ndọs wetese ndugu ebe o na mmege ndọs for selfish influence mụnwa ịbụ ma agwa ndị anyị onye ọrụ na-asụtara anya ọ na-ekwu n'ọnụ ya ọ ga-adịrị mma mgbe ekwughị okwu ma ihe ga-agba egwu ọgbọ nte gị anyị ikele ya abalị ịgwa na anyị izi ya eme anyị ma izi ya eme ndị niile na-ebe our stakeholders will give you victory in Anambra local government ndị anyị ga-emeziru eh, eh, eh, ọ dị n'obi so just gwa anyị kene anyị ekene ikwure na ịwụ prọfesọ anyị ma ikwure na ihe eme empowerment ndị youth anyị ma ibe dị na ihe arụ anyị ma na ihe eme ya dọstụ na-anyị ka ị mara ka anyị nwee ike kwadoro nke ọrụ ọrụ ka ọ dị APGA aga daalụrụ nne o otego ụlọ gbakọrọ ndị ụmụnne m ihe wute n'ụlọ ebe ana e, mbọsị nta emede gịnị achọ na owere nchi daalụrụ Standing ovation for Eh, bụ ndị japan ndị japan anyị kelere gị ka anyị oke anyị nọ nwoke ka kọrọ iwere ihe ṅụọ ọkaghị nwa na-alụsị ee eh, ndị igwe ka ọ na-ekerezigba ndị igwe kwuo ọtọ iji gosi na nwoke kalaka. aka ọdụrụ obere ọka mmụta trọk yes igbo bụ aka kwụkwọ ọtọ ọbụ naanị nọziara ala nọziara ala ee igbo bụ mmemme ọjị nke m mẹ ìfẹ́jọ́kọ fòlọ́ kò gbọ̀yà ọ́. iye òkòlò kẹmẹ. fẹ́jọ́ yà ọ́ iye. ngeen libor igbo go and learn ngeen are the beautiful queen ma ime oge m bịara isi m ife m ji kpụpụ ọ bụrụ king na ọ queen gwa gwa bụ king ọ bụrụ queen ị na-ele asị m agbazi n'ụlọ na ya na nwunye ya ma mma ụlọ ememe nwa ya ha n'akụkụ <laughs> biko ka nsị ife niile afa niile e tụrụ n'oyibo as let me rest on the existing protocol maka na chi ejigo chijie n'ụka ada atụzila inu ọtụtụ n'ime ndị ụlọ ama na ọtụtụ ime bịara ebe a farasi ebe 12 or thereabout ụlọ anọgo ọtụtụ a ga-akọrapụ in the next few minutes onye ọbụla ga-ana ibe nkụ na bụ ike na ụlọ ekene ana ọcha asị m ka nkene ụlọ nke a bụ nke ịtọ na abịa na anọcha I think aside from Agwata, Agwata ọkwụ ụgbọrọ ịtọ anọcha ụgbọrọ ịtọ mba anọcha agwata bụ ịtọ mana ekene nsị ka m kene ụlọ o nwere ọcha unu nyere m ọrụ mma eji wee na ụlọ yesterday ejere m ewi South enye m ọjị mma eji wee na ụlọ wee nene enenegide agụgide egosi enyi ya mmadụ ọgwụọ ọ bụrụ na ọ dị seven lobes abalị ịsaa n'ọnụ oyibo na the English week ọ bụ ya seven days in a week ziba na mma ewenala ya igwe be anyị ka ọ kọwalụ m ibe omenu mana ife mụnwa chọpụta na nkọwa nke m bụ na the seven days from monday to sunday bụ na nwa so chali nwa mgbe afọ ga na-enwe victory all the seven days ọkụ ya ọ ife m kwuru na ọ mere nwetezie tata ụnụ nyekwa m ọjị mmeji wee na ụnọ. ana ọcha wee nene ya inene ya ebe a agụtara m ya afụrụ m afọ fụ nkwọ fụo oyi fụo eke bụ ahịa na anọ izu na-anọ mere ofu izu na nke ndị Igbo n'izu na-anọ a na-abịa na-anọ a igwe wee gọọ ọfọ wee sị na-abịa na-anọ a na anyị ga-enwe mmiri na ya nke a ka m ji wee nara tata dịkwa m anaọcha anaọcha ana m eke ụnụ ekene ka m bịaziri maka na ee anaọcha erika mana ka m na-ekwu ya achọrọ m ikele gị ike obi maka oge e kwuru na ọ dị ka ị maara anya ife alụ nọdụ na-enegharị anya nsị ebe a nne anya nsị ebe a n'anya ọkụkọ nwa ogbenye bụkwa efi ya na Obianọ lụrụ international airport ọ bụrụ legacy project na nke a bakwa for local gọọmenti chairman n'ọkwa legacy project chụpụkwala ya gara nke a rive ọ na-abụ nna abịa ebe a ana m each time anyị bịara ebe a I always admire this pavilion always agago on campaign ebe a ugboro where i all and so on each time i hear i admire this and i very nicely done solid piece of work so we must commend okwu kwuru ọ dị ka sadom ife m wee bịa before nkwubi ya but m i don't want to take your support for granted ndị a n'ọcha iboy ụnụ foundation Apuga. ụlọ enyekwugo m ya gbasị nje na nke ee eh, bọbisko akụrie nne na-adazi anị gbaracha na nke ọhamadike akụọ ya stampụ wee na-abatakwa na m tata na nọchi again unu wee na-asị m na sọpọtụ ụnụ dị chinchin mana dị ife anyị nwere ọ dị two stages a ga-agụ one wee gụba two one a ga-agụ bụ na the 23rd of this month a ga-eje primary praịmarị a jee ọ delegate election ụnụ anụgo na na ọcha ga-enwe 48 delegates ife m bịakwanụ bụ ka m bịa yọọ ụnụ and these 48 delegates ga-esi from the 19 wards dị na Anọcha wee pụta ife m bịara Anọcha tata bụ ịbịa yọọ ụnụ biko dododo welụnụnụ 48 volts a Anọcha nwere si welie aje na basket ụbọchị a afụ ebe eselụchali nwa afọ soludo solushon biko si welu nne ya funye ebe ahụ ịzụ m a ga-enye gị ya ọ kwere ya ga ntị ka m bịa ya ụlọ ọ ga-enye m ya ụlọ ọ ga-enye m ihe. ee so sacha hara ya yes chahara ya chara nwa afọ ya enyego gị enye onye bụ ife ahụ ọtụtụ okwu adọ n'ụka mgbede anyị abịarọ kampen tata ife anyị ka bịa delegate election emesịa on the 23 anyị ewee jebe election a ga-eme n'arụ a ga-editamin na nọvemba 6 ga-editamin ma apụghị ọka ga-adịlị gaba ma apụghị ọ ga-anwụ abụba ọ ga-anwụ mba maka na ife a na-azọ on 23 23 of this month abụrụ ọsọ onye ga-ewin praịmarị na onye ga-eje melie na na Novemba 6 and etu wee dị ana m ekwu ya ebe niile wee na-asị ndị apụga ụnụ dọkanye m akwụkwọ a on the 23 ụnụ nche weezie kwado m anyị ncha agaba ya n'igwurube wee jebetu novemba ọ dịkwanụ m ka anyị onye go goolu a na goolu a agago and ndị nke ọzọ anyị na aba na-ekwu ma arụ na goolu a agago ọgago kedu ndị anyị na-aba ga-azọ dị ya ọ ndị pdp ya ebe onye ga-azụ ya ebe a onye onye onye gbọ agbado IPC adọọla na Anambra APC ọ na Anambra APC ọ dị na Anambra aha APC adọọ na Anambra ọ n'ugwu Awụsa nke YPP YPP bụ na nyenụ m ife a ọ dị 23 YPP emegide apịnyụọ maka na ndị otu anyị nwata na-eli ka nne m ya na ndị ya na-eli na nwatakịrị onye polisi ọlachịcha ụdara ọzọ ka na ibe anya eji ezo ụkwadị ọzọ e? amụma amụma dara amụ amụ ada akwatu mmadụ elekshọn a ọ bụrụ na ụnụ dọkanye anya apụ ga-adị ana apụ ga-adele ọ ga-esi egwu adesaba apụ ga-abụ ya bụ ọnụ ndị Igbo ga-eji wee kwuo okwu a na-ekwu na Naijiria. ọnọdụ ndị Igbo nwee ka ọ dị na Naijiria. Naijiria na onwe na-efe pekepeke Naịjirịa ofu onye mm, dịka onye Igbo okwu ka ọ dị onye Ichida ọ sị na Naijiria na-eme nchonji na Naịjirịa emedo gịnị o mere ntonje na ntonje a o tonjere a ga-ekwu ya ekwu a ga-ekwu ya ekwu ana platfọm ndị Igbo ga ejikwu okwu Naijiria bụ apụga ijee na pati ọzọ ekwuru na lin sọnsọ apụga bụ pati na elekshọn a ga-eme bụ ndị Anambra ga-ekwu onye ga-abụ gọvanọ onye ga-abụ the candidate of the party for ndị Anambra na Anambra pati ndị ọzọ na-azọ onye na-azọ ịbụ kandideti na APC ma PDP e a na-akpagharị kịta obodo dị iche iche ojefu eme nke a ma ojefu ala ha nke a ịkọmplitizie ife a nke ka ọ dịrị a na-akpagharị eje achọba mana ọ na Anambra ka a ga-ekwu nke apụga onye apụga ligoro gọvanọ owele ego apụga owele ego anambra megịnị rụọla anambra ọrụ ọma eji eje na-akpa niile maka ndị ekwere nkwa n'ebe ga na-azọ ịchọ iwe onye ga-abụ inweta so na election dị very important and that's why m wee kwuo ndị chịbụrụ achị chịrị mma channel nke fa especially ife niile achịgo ọnda apụga mba dị n'uju mere ọfụma na nke ya adịna ka ngwa ụlọ nwanyị ịma pepụl fokọs on nke nke emetara mụnwa na fokọs nke emeta i focus on the glass that is half full ụfọdụ na-afụ ya half empty mba dị n'uju oge m batalụ nna mbụ ka nna bata 2000 in the 90s late 90s etu Anambra dị mgbe a ana m anyafe ibe otu mgbe a isiri ana anyị na-arapụ enugwu na-apụcha ịgbadata Anambra eterọshọn ị ga-eji ibu ibu otu uwe na maka insekuriti onu 2000 gote Lincoln Navigator maka insecurity ka m ji je chọwa polisi ị na-anọta Anambra ịchọwa polisi ga-anọ n'iru moto maka ịkụrọsụrụ a na-ama nsi eterọzụchọ iji moto wena na mba nnuju wee bịa the method o ji wee na-emebi unorthodox bakasị mana e some point ịnọta Anambra rana arapụ Anambra rapụ amansi your blood pressure arise ya <laughs> Anambra was the safe place you could leave your car on the road and go home a na-ekwu sekuriti eritụrụ lotekwe nnọọ kwamba n'uju bidoro Anambra State University the emeka Odumegwu Ojukwu University anyị nwe tata is a legacy project We must never forget. We must never forget. Ee, eh? ọ bụ ya bido mana anyị nwekọtara ana asị na ọkwụrụ ụgwọ ọnwa mechie skuul ihe year onwezi onye na-elote n'ọhịa mepere yunivasiti onwezi onye na-elote na nke a ịkpọrọ ife niile na amegide wufuo so I give him credit ngige wee bata asị na enwere ilo ngige bata pad some roads Mụnye ndụ a na-akụ aka Peter Obi wee bata hụ na a na-akụ aka na ngige arụkọ ilo wee bido ilokwu atịnki mọs atọ mmụọ na ndọbụl ife ngige lụ wee tinyekwu aka na ọda sektọs a na-akụ aka ọnda gịnị APGA apụga na-apụga anyị Peter Obi na-alụsịzi wule obi anọ wee bata wee gbanyezi floodlight na nke ọ banyeziri wee na-enwe international airport 17 bridges roads and so on and so forth community choose your project security uh, question light up Anambra and so on and so forth and so on and so forth fani na na-eme under gịnị APGA Abia the question bụ na this good party ọ ka ga-continue or not that's what the question is Aba ga-akọntinu ebe a Naịjirịa na-eme ntonji. Ọkwa ya? Ọ ga-aga? So, abịabara kampen ife mbịa abata ataba ayịyọ bọsi 23 the two two man delegates in ya 48 of you ka anyị rapụ ite ofu achọ isis sizie elituo anyị ejebe ọgụ anaekwenye m um, etu Anambra dị tata ife nna afụ na nna akpaghalị Anambra niile ka na about 29 support groups self-funding groups self-funding groups ọkpọrọ mụnwa na-enyefe ego egọbọ m ga abalị ya ka anyị na-ego fọm ọtụtụ n'ime vaso wee go fọm Onye nọ na contribute na donezie na na-edoneti ego and so on and so forth ọ dị iche ọ ife dị iche na-eme na Anambra tata and ekwenyere m na ọnụ mmadụ bụ ọnụ Chukwu aka Chukwu dị ya finally ka anyị na-eje 23 ee ọ nwere onye na-ekwu maka ozi si Abuja wee bịa ozi si mgbado wee bịa ife nna ya ndị apụga mụ akwụkwọ ụnyaahụ ozi n'ụtụtụ a maka na earlier this, uh, this morning ndị the 21 local government chairmen of uh, eh, APGA and the 21 local government secretaries display uncommon leadership. For invite all the aspirants fama bara ndị ma onye disqualified na disqualified wee kpọọ anyị ncha niile meeting taata and they prepare the communicate ka anyị ncha sign na to a common code of conduct na onye ọbụla will subscribe to the supremacy of the party na emesịa primary onye daa na ọ ga-asọpọtụ the party na ọ ma arapụ the party ma akpụ ya mgbe ịma eje kọt eme nke a so on and so forth onye nke tụrụ wil lụrụ try ya to carry others along so fakọrọ anyị tata ka anyị jee saịn anya and anyị saịnụrụ akwụkwọ m ya wee fụzie rizọtụ nke anyị jere eje ịma na onye nenesi ya exam ịmọrọ m ihe ya pas ịmọrọ m ihe ada so anyị chịrị obi n'aka since Thursday last week anyị jere exam ịmọrọ m ihe ada ịmọrọ maka ejebugoro m mbụnụ ebịara m mgbe mbụ na anụ so ejekwugo na 2013 ọnwa ọkụrọ so ndekwa nke a chịwa ume n'aka na-eche chi chaplet na mmiri na-ekpe o wee rụ n'ụtụtụ a o wee daa e wee sị na chali nwa mgbaafọ so na one of the four ndị pasịrị ije to the next stage So na yi ya jaba di ba. Wani ma ka an pass la exam na. Congratulations. Na an pass la exam na di ba. Na yi ma pass ka ta ta. Congratulations. So na yi ya jaba di ka I the four pass it. And the four of us were there. The four of us signed earlier. The four of us. All the candidate ọzọ ụfọdụ n'ime ha na nọ na moto. Gbalụ na-abịa. wee sịmaje mekele foonu ya anya banye anya na foonu wee sị mba kababịakwazie mana ozi m na-ezifa ụmụnne m ndị disqualify fawelie or in the nature of the party. As Hamadika explained, 2013, I was disqualified for And even the party considered in its own wisdom was in the best interest of the party. Mụnwa wee kwuo na m ga-anọ n'apụga soro ndị apụga wee build this party to become a formidable force and I have remained in apụga till date. So mụnwa na-ayọkwa ụmụnne m ọnwa onye jenụ onye m onye ife elu rọtata. ya nwee ndidi na echide gbọ gboo, nke a ụmụada na-ekwe onye anụ eruru onye nke nwe eruru ya nwee ndidi na onye ọzọ ya nwee echi gbọ so asị m ndị otu m ndị fa ọ mmadụ ya eje House of Reps ọ mmadụ ya eje Senate ọ mmadụ ya abụ TC Chair ọ ndị mmadụ ga-alụ SA SSA ka ibe a ga-alụ alụ erika nke ọrụ eruru ọrụtata imegide inwee ndidi 4 years na 8 years na-abịa olurọrụtata ọ ga-erughe besides ọ Chineke na-eme eze ụlọ ọnụkwa ibe m na-ekwu so na ana m anya ụmụnne m ndị ediskwalifai ya ama nke ọ na-adị na ediskwalifai ya gị ọ ga-ewute gị mana ịlarụ ụlọ 1 2 3 4 5 6 7 days ikoluo ichighatakwa ọ bụrụ na ikwenye na-apụga ịbịa ka anyị agbakọ aka wee bịa pati maka na ọnọdụ ndị Igbo na Naijiria amarọ wee dịrị ọnọdụ ndị Igbo niile anyị niile ịgbakọrọta aka ọnụ ọnọdụ ndị Igbo na-edele ka anyị gbakọnọta aka ọnụ wee jee zọta nke mbụ anyị na Naịjirịa so na onye ọbụla ọnyabahịyọ nna yọ wee na-asị ndị nọzi ebe a onwe ndị ụmụnne anyị ndị ụlọ maalụ kpọọ ya na fon gụgụọ ya ya nwee ndidi na echide ọ bụla n'ife na-ekwu echide mgbe oge ruwelụ anyịncha asapụga asapụga family ga-edenye ọgụ ana anyị ga-enwe mmeri ee eh? ncha ga-eji as one family ana anyị ga-eme gịnị mmeri akụga on the 23rd by prayer bụ na the primaries will be free fair transparent and credible Okunna nna ya anya bụ ebe m wakwu free fair transparent and credible primary a na-emesịa ya on onye mere ịnụ mụnwa wụchara nwa mgbe abụọ ga-eso sọpọt ya ọ bụrụ mụnwa mere mụnwa na-ayọpụ ndị ọzọ bamegene ma sọpọtụ ọnụ. ọ gwụkwara na onye okwu m ji bịa na n'ọcha so tata anyị ga anabazi echi mbọsị ndị ọzọ aga m ejewe ọda gọọmenti